Ekelekwe m ụnụ ndị ọma na-ege m ntị. Ụtụtụ ọma nụ, efifie ọma nụ, mgbede ọma nụ site n'ebe ọbụla n'oge ọbụla ụnụ ji na-ege m ntị. Geenụ ntị n'isiokwu ndị a anyị ji merịsịa aka n'ụbọchị taa. Afa mbụ Amaka Tochi. Mmesoma Ejikeme kwupụtara ka o si gbanwee akara ka ọ bụrụ narị atọ na iri isii na abụọ. Ndị nkụzi gosoro udo ka o wepụ iwu gbasara nzukọ ha na steeti Anambra. Chinedu Ikedieze na-atụ arịrị ka ndị mmadụ si aba n'edemede ayọ ego. ndị ọma gbàgezienū ntị̀ okwu ndị anyị jiri bịa n'ùju ha. akà m̀ onye nta akụkọ unù Amaka Tochi nwata nwaanyị a na-agụ akwụkwọ na steeti Anambra ekwupụtago ka o siri jìli aka gbanwee akala akàlà na n'ùle eji aba mahadum o nènèrè o kwūpụ̀tàrà nke a n'ihu ndị onye isi ala steeti Anambra họpụtara ka ha nyochaa anya bụ ife na-afịa Akụkọ mekwara ka anyị mara na onyeisi akwụkwọ Anglican Girls Uruagụ Nnewi na ndị na afụ maka ule a eji aba mahadum nọkwa ebe ahụ ka ife ndị a na-eme. Ndị na afụ maka ya ife ule nke onye ndu ha bụ Dr Fabian Benjamin gosiri usoro eji enene ule a wee gosikwa ka nwata a siri gbanwee akara ya. Mmesoma wee na-ekwu na ọ bụ ekwentị ya ka o jiri wee mee ya bụ ife. Ka ọ gbanwechara ya, o wee jee n'ebe a na-akpọ Priska Global Computers dị n'Uruagụ Nnewi wee wepụta akwụkwọ ya. N'egbughị oge, ndị a họpụtara na-enyocha ife a jụziri ya ife mere o ji wee kpaa ụdịrị àgwà ahụ. Nwata nwaanyị a wee kwuo na onwe ha. Nke a mere onye onyeisi ụlọakwụkwọ bụ Anglican Girls Oruagu Nnewi na odeakwụkwọ na afụ maka ịgụ akwụkwọ nke Dayọsis Nnewi Anglican Communion jiri jupụta na mgbagwoju anya ka nwa a siri kwupụta ihe ndị a o mere iji wee ghọgbuo ụlọ akwụkwọ ezinụlọ ya na gọọmenti steeti a anyị na-anụzi na ndị a họpụtara depụtagasịrị ife nwata bụ Mmesoma e eme ga-eme maka agwa ọ kpara Nke izizi bụ na ọ ga-edegara otu na maka ule e ji aba mahadum ụlọ ụlọ ya bụ Anglican Girls Uruagụ Nnewi na gọọmenti steeti Anambra akwụkwọ ịrịọ mgbaghara ozugbo. Nke abụọ bụ na ọ ga-eje ụlọ ịfụ onye na-enyocha ọbụrụ mmadụ. Nke ikpeazụ bụzị na ụmụ akwụkwọ ọzọ chọrọ inene ule a ga-afụrịrị na ha soro usoro niile esi ènene ya bụ ule ọfụma ndị be anyị n'aka nke ọzọ ka akụkọ na elu anyị ntị na-akọ na mmesoma à sịrị na ọ chọrọ igbu onwe nwata à nà onye ọbụla mgbaghara n'ife o mèrù wee na-ekwupụta na ọ chọrọ igbu onwe ka ọ na-enwe obi mwute n'ife a o mèrù ka otu nwoke ama ama afọ ya bụ Harrison tinyere aka n'okwu ahụ iji kasie obi ma kwadokwa ya n'oge ife mgbu ya. Ndị nkuzi nọ n'okpuru otu a na-akpọ Nigerian Union of Teachers ayọgo Onyeisiala Steeti Anambra bụ Charles Chukwuma udo ka o wepụ iwu gọọmenti emegidere ha izukọ na ngalaba steeti ahụ. onye isi otu a yọrọ mgbaghara ka ha jere ọka fụ onye onye nnọchianya maka akwụkwọ nke steeti ahụ. bụ Prọfesọ Ngozi Chuma Ude chetakwanụ na onye isi ala steeti Anambra Chukwuma Soludo nyere iwu megidere ndị otu a inwe nzukọ na steeti a maka ife onyonyo gosiri ebe ndị otu a na-akụrịta ibe ha ọkpọ ka ha jere mgbakọ n'Ọka isi mmiri steeti ahụ ụbọchị Tuzdee ọnwa Juun gara aga dị na mkpụrụ ụbọchị ise odeakwụkwọ ya bụ otu. nke afọ ya bụ Dr. Ikene kọwara narịrị mgbaghara ahụ na ha adọgo ndị otu ha aka na ntị ka ife dị otu ahụ ghara ime ọzọ. O kwekwara nkwa na ha ga na-adị n'ụdị ha na nzukọ na ife mmemme ha ọzọ. Prọfesọ shuma Ude onye ma Ude onye nnọchianya akwụkwọ nke steeti ahụ kwupụtara ife ifere ọ bụ nyere ha bụ ya bụ agwa ha kpara. Wee na agwazi ha na ha kwesịrị ịdị na akpa ezigbo àgwà dịka ndị nkụzi ha bụ, kama ịdị na akụziri ụmụazụ ife ọjọọ, o mere ka ha mara na ọ ga-agwa onye isi ala ha maka arịrịọ ha ma gwakwa ha ife o kwùrù onye omeife onyonyo nke obodo anyị afọ ya bụ Chinedu nke ama amà dịkà aki, apụtago n'onyonyo. ụmụ ife ihu akwụkwọ a na-atụ alịlị ka ndị mmadụ jizi aba n'edemede ayọ ego oge ọbụla o wepụtara ife onyonyo ụnyaahụ bụ sọnde na-ekwu ka otu onye siri rie ya chọrịa dọla puku iri atọ na ise onye nke ọzọkwa sịkwa ya chọrịa dọla puku iri na abụọ chinedu kwukwara na ọ bụghị sọ ndị obodo anyị bụ naijiria na-ayọ ya ịga kama na ọ bụ ma ndị obodo ọzọ. Ọ na-akọwazị na ya bụ ife ịkazị nkụ nke kịta o wee na-ayọzị ndị mmadụ ka o birikwa ha n'uche na ndị ama ama ndị a na-emegasị ife onyonyo maọbụ ndị a na-agụta egwu na ha nwekwara ọtụtụ ife ha jigasịkwa ego eme ndị be anyị ọgwụ nụkọ ha n'ọnụ ka onye chiri ya zụrụ